AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke bara anyị n'elụba n'aha anyị nwere ohere ọma ọzọ taa ịnụ okwu chineke nke mkpọkwasịrị okwu ya gịnị bụ okwu chineke dịka anyị maara n'akwụkwọ jems isi iri abụọ na atọ ruo na iri abụọ na anọ ebe ahụ na-asị otu a ma ọnụ ndị na-eme okwu ahụ unu abụkwala ndị na-anụ naanị ndị na-arafu onwe unu n'ihi na a sị na onye ọbụla bụ onye na-anụ okwu ahụ ma ọ bụghị onye na-eme ya onye ahụ yiri nwoke nke na-ekiri iru ya n'enyo bụ iru o nwere mgbe a mụpụtara ya n'ihi na okiricha onwe ya ọ pụokwa ngwa ngwa o wee chezọọ mmadụ ọbụ gịnị bụ okwu chineke ọtụtụ n'ime anyị na-ahụta okwu chineke dị ka enyo anyị na-anụ ya oke mgbe a mụrụ anyị mana ọ na-eme anyị nnụtụ okwu chineke anyị akpa agwa ka ndị na-esi na enyo apụ n'ihi na otu aka anyị si na enyo pụọ ichefuola ụdịdị gị dịka mmadụ ya mere taa okwu ndị anyị na-aga ịnụ taa bụ okwu agbamume nke si n'eluigwe nke ga-eme gị nwanne m nwoke na nwanne m nwaanyị ka anyị na-anụ ya ka okwu a bụrụ gị ihe niile n'ihi na okwu a kwesịrị ịbụ ihe niile n'obi ndị kwere ekwe okwu chineke bụ ọtụtụ nke ji etipịa nkume na-agbanyeghị ihe isi ike niile nke nọ n'ụzọ gị na-agbanyeghị ọnwụnwa niile nke nọ n'ụzọ gị na-agbanyeghị obi ọlụlọ mmiri niile nke nọ n'ụzọ gị na-agbanyeghị ọnọdụ nke na-amaghị otu a ga-esi eme ya okwu chineke bụ ọtụtụ nke ga-etipịa nkume niile nke siri ike na ndụ gị mgbe ọ bụla ị nọ n'ọnọdụ na-amaghị ihe ị ga-eme okwu chineke nwere ikikere itipịa nkume niile nke nọ n'ụzọ gị anyị maara nke ọma na okwu chineke bụkwa ọkụ ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ jeremaya isi iri abụọ na atọ amaokwu nke iri abụọ na itoolu o mere ka anyị mara na okwu chineke n'onwe ya bụ ọ bụ ọkụ ọkụ na-ere ere onye amụma elija mere ka chibale mara n'ezie n'okwu chineke bụ n'ihi na mgbe o ruru ịma aka ka a mara chi nke bụ chi ọ sị ha ma ha kpọwa chi ha meeleghị anya chi ha nọ n'ụra meeleghị anya chi ha adịghị anụ ha welie oke olu kpọwa chi ha mana mgbe o ruru ka o gosi ha n'okwu chineke bụ ọkụ ọkụ na-ere ere na otu olu ọ kpọrọ isi n'ala kpọkuo chineke okwu chineke naanị okwu okwu pụrụ ka chineke zipụrụ ọkụ ya site n'eluigwe ka ọkụ ahụ wee bịa repịa chibali niile ndị na-amaghị chineke wee mara n'ezie na okwu chineke bụ ọkụ ọkụ na-ere ere ọkụ na-erepịa nrịarịa niile ọkụ na-erepịa ọnọdụ ọjọọ niile ọkụ na-erepịa ihe ọjọọ niile gịnị bụkwa okwu chineke nye gị nwa chineke akwụkwọ jeremaya isi iri na ise amaokwu nke iri na isii na-eme ka anyị maa na okwu chineke bụ nri ọ bụrụ na ị chọrọ ịma na okwu chineke bụ nri mgbe ọ bụla iwepụtara ohere ị nwere ohere ọma si e chineke taa nyejuo m afọ site n'okwu gị ị na-agụ akwụkwọ nsọ gị na-atụle uche na akwụkwọ nsọ gị afọ ga-ejugu nke ọma gị kweta n'ezie na okwu chineke bụ nri n'ihi na onye abụ ọma sị na na ya eriwe okwu chineke ka nri na o jiwokwa ya afọ ọ bụrụ na nwanne anyị david pụrụ ịsị ee na okwu chineke bụ nri nke na-eju ya afọ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị n'ọgbọ nke anyị anyị kwesịkwara inye isi si na okwu chineke nke anyị nụworo nke anyị mataworo nke anyị natara na ọ bụ nri o kwesịrị na-eju anyị afọ n'ọnọdụ anyị niile ọ bụrụ na okwu chineke ju gị afọ agụrụ ihe ọjọọ agaghị na-agụ gị ọ bụrụ na okwu chineke ju gị afọ agụrụ mmehie agaghị na-agụ gị ọ bụrụ na okwu chineke ju gị afọ ị ga na-abụ onye ga na-eme ihe niile n'ịtụ egwu chineke n'ihi na o nwere ihe jụrụ gị afọ mgbe ọbụla mgbe ọbụla okwu chineke jụrụ gị afọ ọ dịghị agụrụ ihe ọzọ nke ga-agụ gị n'ihi na ị were okwu chineke rie ya dị ka nri ma nwee afọ ojuju n'ime ya ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ana m emekwa ka ị mara ọzọ na okwu chineke bụ ihe ọ bụrụ na ị gaa akwụkwọ abụọ ma isi otu narị na iri itoolu amaokwu nke otu narị na ise ebe ahụ na-asị otu a na okwu chineke bụ ihe nke dịrị ụkwụ anyị niile ọ bụrụ na okwu chineke abụrụ ihe nke dịrị ụkwụ gị niile eziokwu ka m na-agwa gị amara chineke ga na-edu gị n'ụzọ gị niile amara chineke ga na-edu gị n'ije gị niile ị gaghị asụ ngọngọ n'ụzọ mmehie ị gaghị aga ije ebe ndị mmụọ ozi na-asụ oyi n'ihi na ị matara na okwu chineke nke juworo gị afọ na ọ wakwala ihe nye ndụ gị na ọ wakwala ihe nye ụzọ gị ọ bụrụ godịrị na asị na ọchịchịrị adị n'ụzọ gị ebe ị ma na okwu chineke bụ ihe ị mara ihe dị ka ihe ọ gaghị ekwe ka ị gaa ije n'ọchịchịrị ọ ga-abụrụ gị ihe n'oge ọchịchịrị ọ bụla ọ bụrụkwa na ị gaa n'iru ị ga-ahụ na akwụkwọ luk isi asatọ amaokwu nke iri na otu mere ka anyị maa na okwu chineke bụ mkpụrụ ọma ọ bụ mkpụrụ ọma nke mgbe ọbụla a ghara ya mmụọ nsọ na-eme ka ọ mịta ezi mkpụrụ mana anyị amatabeghị na okwu chineke bụ mkpụrụ ọma ya mere anyị ji enwe anyị ji anyị enwego ọnụnụ ọkụ n'obi ịgha okwu chineke dịka mkpụrụ mgbe ọbụla anyị ghara okwu chineke dịka mkpụrụ ọ dịghị ihe anyị onwe anyị ndị na-agha ya bụ onye bụ ihe niile onye na-eme ka ọ mịta ezi mkpụrụ n'ihi inye aha ya otuto bụ chineke okwu chineke bụ mkpụrụ mkpụrụ ọma ya okwu chineke dịka mkpụrụ were okwukwe ya okwu chineke dịka mkpụrụ onye nwe okwu ahụ onye sị na ya nwe ya bi n'okwu ahụ onye okwu ahụ na-amịta ezi mkpụrụ site n'ike ya site na amara ya site na aha ya mgbe ọbụla ị nwere ohere ọma ịgha mkpụrụ a ghaa mkpụrụ a n'ihi na amaara m na ọ bụ mkpụrụ ọma mgbe ọbụla ị hapụrụ mkpụrụ ọma ahụ eluigwe ga-eme ka ọ mịta ezi mkpụrụ ka anyị gaa n'ihu n'akwụkwọ ndị efesọs isi isii amaokwu nke iri na asaa ebe ahụ na-eme ka anyị mara na okwu chineke bụ mma agha okwu chineke bụ mma agha n'ụwa anyị nọ n'ime ya tọgba aghara juru ebe niile ụwa anyị nọ n'ime ya taa nsogbu juru ebe niile ụwa anyị nọ n'ime ya taa nrịarịa juru ebe niile ihe ndị a anyị na-ebili imegide okwukwe ụmụ chineke ọ bụ ihe na-ebuso anyị agha mana ọ bụrụ na ijiri okwu chineke jisie ya ike n'ime ọnọdụ niile n'ime ọgba aghara niile n'ime nrịarịa niile n'ime nsogbu niile ị ga-abụ onye tụkwasịrị obi n'okwu chineke ịtụkwasị obi n'okwu chineke mee ka ọ ghọrọ gị mma agha ọ bụ ezi mma agha nke ga-enye gị mmeri n'ọnọdụ niile ọ bụ ezi mma agha nke ọ bụ nke bụ na mgbe ọbụla iji ya mmeri ga-abụ nke gị ọ bụ ezigbo mma agha nke onye kwere ekwe na-eji obi esie ya ike ngwa agha ndị ọdọ pụrụ ịgharịpụ gị ngwa agha ndị ọdọ adịghị adịghị uru ọ ga-abara gị mana mgbe ọ bụla i jidere okwu chineke jidesie ya aka ike dịka mma agha ana m agwa gị eziokwu na amara ya ga-abara gị ụba n'ime ndụ gị niile na amara ya ga-abara gị ụba n'ime ọnọdụ ọbụla ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị mee ka okwu chineke bụrụ mma agha nke iji n'aka n'ọgba n'ihi na ọgba anyị nọ n'oge anyị nọ ọ bụ ọgwụgwụ oge anyị nọ n'oge agha ụwa na onwe ya nọ n'ọgba agha nzukọ nọ n'ọgba agha ezinụlọ nọ n'ọgba agha ebe ị na-arụ ọrụ ọgba agha ebe anyị na-aga ịzụ ahịa ọgba agha n'okporo ụzọ ị na-eji ije ọgba agha ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dịghị mma agha ọzọ ụmụ chineke kwesịrị ijidesi aka ike n'oge a n'oge ọjọọ a n'ọgwụgwụ oge a ma ọ bụghị mma agha nke okwu chineke mgbe anyị jisiri mma agha nke okwu chineke ike amaara m onye kwere anyị nkwa na ọ dịghị agharịpụ anyị ọ dị na njikere mgbe ọ bụla anyị kpọrọ ya imere onwe ya aha n'ime ọnọdụ niile ma na-arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị mee ka okwu chineke pụtara gị ime kpọọ ya ọkụ ya bịa repịa nsogbu gị niile gị kpọọ ya ọtụtụ nke na-etipịa nkume ya bịa were ọnọdụ ya gị mee ka ọ bụrụ nri afọ eju gị n'ime ọnọdụ niile okwu chineke bụrụ ihe gaghị asụ isi n'ọchịchịrị okwu chineke aghọọ mkpụrụ ọma ị ga-enwe ọnụ n'ọkụ n'obi ije ozi ọma na ịga mkpụrụ ka onye nwe ozi ọma mee ka ọ ezi mkpụrụ n'ikpeazụ okwu chineke bụrụ mma agha gị mmeri ga-abụ nke gị n'ọnọdụ niile ka mara ya bara anyị ba n'aha jizọs amen onye ọbụla n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 7224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke ozizi ezi nwanne m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa n'ezie obi dị m ụtọ ịnabata gị ana m asịkwa ka udo nke chineke dịrị gị n'ezinụlọ gị anyị abịala ọzọ n'ohere ọma nke a nke chineke nyewuru anyị iji leba anya n'ime akwụkwọ nsọ achọrọ m ka anyị matasị n'ezie na ọ dị ndị ha na chineke na-akparịta ụka n'ụwa nke a mụ na gị nọ n'ime ya o nwee ndị na-erubere chineke isi ndị dị otu a ka chineke na-ejikwa na-alụ ọlụ ọ bụ ụfọdụ n'ime ihe ndị a hụrụ site na agbata ha na chineke site na mmekọrịta nke udo nke dị n'etiti ha na chineke bụ ihe m na-ewetara anyị n'ụbọchị taa ya mere isiokwu anyị bụ nke na-asị oge nke dị mkpa oge nke dị mkpa tutu anyị na-aga n'iru ka anyị tata ike n'aka onye nwe anyị nna anyị nke bi n'eluigwe onye hụrụ anyị n'anya nna imeela ịkpọkọtawo anyị idowokwa anyị ndụ imewokwa ka anyị mara na ọ dị mkpa ka anyị na gị na-anọkọ biko n'ụbọchị taa ka anyị na-atụgharị isiokwu a nke bụ oge nke dị mkpa nyere anyị aka ịghọta isiokwu a n'ozuzu oke ka o wee dịrị anyị na mma n'aha jizọs anyị na-ewere ihe ọgụgụ anyị akwụkwọ malakai isi atọ amaokwu nke abụọ akwụkwọ malakai isi atọ amaokwu nke abụọ ọ sị ma onye ga-anagide ụbọchị ọbịbịa ya ọ bụkwa onye ga na-eguzogide mgbe a na-ahụ ya anya n'ihi na ya onwe ya dị ka ọkụ onye nnụcha ihe na dịka ncha nke ọsụ akwa n'ezie ị pụrụ iguzo n'ụbọchị mgbe a ga-ahụ Chineke anya ọ bụ ya bụ ihe anyị ji na-atụgharị okwu a ma bụ isiokwu a nke na-asị oge ahụ nke dị mkpa bụ ugbu a ugbu a ka m nwere iji kwado onwe m gị onye mụ na ya na-atụgharị uche ugbu a ka ị nwere iji kwado onwe gị ka ị wee nwee ike bụrụ onye nke ga-eguzogide n'ụbọchị ahụ a pụrụ ịhụ Jizọs Kraịst anya mgbe ọ ga-abịa n'ike n'oke ebube n'ihi adịghị ọcha nke ụmụ Izrel e gbochiri ha ịbịaru nso na ugwu ahụ ebe Chineke rịdatara ime ka ọha mara iwu ya n'ihi na ebube nke iru ya pụrụ ịchagbu ha ọ bụrụ na Chineke bụ ụdị ebube dị otu a mgbe ọ dịdatara inye iwu ya mana na ọ ga-adị oke egwu mgbe ọ ga-anọkwasị n'oche ikpe ya olee otu ọ ga-adị ndị ahụ bụ ndị na-egeghị Chineke ntị ndị na-ejighị okwu ya kpọrọ ihe ha pụrụ ilegide Chineke anya n'ụbọchị ahụ a ga-enwe ngụzi dịka ọlụ onye ọ bụla si dị mgbe chineke rịdatara n'ugwu sinai ebube nke o ji bịa dị ka ọkụ na-eripịa eripịa ma mgbe kraịst ga-abịa n'ike na oke ebube ya na igwe ndị mmụọ ozi ya ụwa niile ga-ejupụta n'oke ihe dị egwu n'ihi na kraịst na onwe ya bụ ihe site na mgbe ekere mmadụ ọ dịbeghị mgbe ike nke chineke pụtara ihe dịka a hụrụ ya na ugwu sinai mgbe chineke wetara iwu ya nye mmadụ mgbe olu nke chineke na-ada dị ka olu nke opi ike site n'igwe ojii ugwu sinai site n'ala ya ruekwa n'ụsọtụ ya mara jijiji gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ oke ihe dị ebube nye ụmụ Israel iguzogide n'ụbọchị ahụ mgbe Chineke rịdatara ka ya na Moses gụzie ka Moses wee were ozi nke o wetara nye ụmụ isrel bụ ozi nke ahụ dịrị mụ na gị n'ụbọchị taa bụ ihe nke na-atụziri anyị aka ebe anyị ga-azọnye ụkwụ na ebe anyị ekwesịghị ịzọnye ụkwụ iwu ahụ nke dịra ụmụ Izrel mgbe ahụ nke nyere ụmụ Izrel bụ ụkpụrụ nke na-achị mụ na gị n'ụbọchị nke taa a na-eme ka anyị mara sị na mgbe ahụ Chineke rịdatara ebube ya mere ka ala niile maa jijiji ugwu Sinai site n'ala ya ruekwa n'ụsọtụ ya mara jijiji ọ dịghị onye pụrụ iguzo n'echiche nke m ọ na Moses bụ onye jere ije so nzọ ụkwụ nke Chineke achọrọ m ime ka anyị mata na tutu chineke apụtawa ìhè ebe ọ bịara ya na moses ịkparị ụka n'ezie ọ kwadowori moses n'ụzọ dị iche ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ka mụ na gị nwee ike dote onwe anyị n'ọnọdụ ahụ nke chineke ga-ewuli anyị elu ka anyị wee nwee ike ịnagide ma guzo ebube nke chineke mgbe ọ ga-apụta ìhè na nke ugbe abụọ ugwu sinai site n'ala ya rue na nsọtụ ya mara jijiji israel niile bụ ndị mara jijiji ma tụọ oke egwu mmadụ niile wee daa n'ala ma kpuo iru n'ala n'ihi na onye ahụ nke olu ya mere ka ụwa niile ma jijiji ekwuwo sị ọzọ ọ bụghị naanị ụwa m ga-emekwa ka eluigwe maa jijiji gị onye mụ na ya na-atụgharị uche amaghị m ebe ga-abụ ebe mgbaba mụ na gị n'oke ụbọchị ahụ ma ọ bụrụ naanị na chineke pụtara iweta iwu ya ọ dịghị ngozi dịnụ ọ dịghị onye lebabere anya n'otu m si bie ndụ na otu gị onwe gị si bie ndụ ụdị ebube ahụ ka o ji bịa gịnị ga-eme mgbe anyị bụ ndị nyeworo onwe anyị ka mmehie merụọ anyị ka ikike niile nke ebube chineke wee rapụ mụ na gị ọ bụ ya ka m na-achọ ka anyị tụgharịa uche n'ụbọchị taa ngwa ngwa mgbe moses na-anata iwu ahụ ma si n'iru chineke wee rịdata n'ihi adịghị ọcha nke ụmụ isrel hapụghị apụghị ịnagide ebube nke iru Moses ọ bụrụ na ọ dị otu a ajụjụ ka m na-ajụ anyị ọ bụrụ na ọ dị otu a ndị niile bụ ndị mebiri iwu Chineke ga-esi aṅa legide Jizọs anya mgbe ọ ga-abịa n'ike na oke ebube ya na igwe ndị mmụọ ozi ya mgbe ọ ga-abịa na ebube nke nna ya ikpe onye ọbụla ikpe ma onye ezi omume ma onye ajọ omume olee otu a ga-esi wee pụọ ịnagide ebube nke iru Chineke kpatara anyị ji na-atụgharị isiokwu a ime ka anyị matasị n'ezie ọ dị oge dị mkpa oge ahụ dị mkpa bụ nke a mụ na gị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa ma n'ime nramahụ na ikpe nke Chineke ụmụ Chineke agaghị atụ egwu ọbụla n'ihi na Chineke bụ olileanya na ike nke ndị tụkwasịrị ya obi ụbọchị ahụ nke ga-eweta mbibi nye ndị niile bụ ndị egeghị ntị na iwu Chineke ga-abụ ọṅụ nye ndị niile rubere isi ọṅụ nke ọnụ na-apụghị ịkọ ha ga-ejupụtakwa na ebube nke Chineke bụ ndị niile rubere isi n'okwu nke Chineke bụ ndị niile gere Chineke ntị nwanne m nwoke nwanne m nwaanyị olee ụzọ ị ga-eso n'ụbọchị taa ọ bụ ụzọ nke na-eweta ụjọ na ntaramahụhụ ka ọ bụ ụzọ nke ga-eweta ọṅụ ebighị ebi biko ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị dum ga-enwe mkpebi ịhọrọ ụzọ nke ga-eweta ọṅụ ka o wee dịrị mụ na gị na mma ka anyị wee keta ndụ ebighị ebi nke a bụ arịrịọ m n'isi gị nke a bụ arịrịọ m n'isi anyị niile n'ụbọchị nke taa nna anyị na chineke anyị onye dị nsọ anyị anụwo okwu gị biko nyere anyị aka ka anyị so ezi ụzọ ahụ ka o wee dịrị anyị na mma n'aha jizọs emem ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo